chineke ekele n'udo nke chineke dịchasịara unu n'aha jizọs abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu asị nke udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'aha jizọs ozi ọma nke a na-abịara unu site n'ụlọ ndị Life Word redio ministri akala ndị baptist missionary association nke afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria nke wuru na eru n'ime ibadan nke dị na oyo steeti anyị ga-enwe ihe mmụta anyị taa site na ozi ọma nke Mark degere Mark isi nke iri malite na amaokwu nke iri ịnọ na isii weruo na amaokwu iri ịnọ na asaa Mak chapter 10 site na ego na verse 46 weruo na 47 ha wee bịa ruo Jeriko mgbe ọ na-apụta na Jeriko ya na ndị na-eso ụzọ ya na oke igwe mmadụ nwa nwoke Timaeus bụ batimaeus onye arịrịọ kpuru ìsì na-anọdụ n'akụkụ ụzọ Mgbe ọ nụrụ na ọ bụ Jizọs onye Nazaret, o wee malite iti mkpu na-asị, “Nwa Devid, Jizọs, mere m ebere!” Ka ekpere Chineke. Onye dị nsọ, Chukwuma, onye hụrụ anyị n'anya, wee nye anyị ọkpara nke ọ mụrụ naanị ya, bụ Jizọs Kraịst iji wepụta anyị na njọ na mmehie anyị anụgo okwu gị n'oge dị ugbu a anyị na-ayọ ka okwu gị bụrụ ihe a agọzi ime ndụ anyị n'aha jizọs ka anyị na-atụgharị uche inwekwa mmụta n'oge dị ugbu a anyị na-ayọ ka emepee anyị isi obi anyị anyị na-ayọ ka ịtụkwasị anyị ngọzi gị anyị na-ayọ ka anyị bụrụ ndị nke ya nara nke ọma ka okwu gị sụchaa anyị dịka akwa ka anyị pụọ n'uru na mmehie ka anyị bụrụ ndị nke ya enweta ngọzi site n'okwu gị n'oge ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ụbọchị nke taa ihe mmụta anyị isi okwu anyị ga-abụ onye nzọpụta na-aga onye nzọpụta na-aga bụ isi okwu anyị na mkpakọrịta ụzọ nke anyị nke taa ọ bụ na anyị lee anya n'ebe nke anyị gụrụ na akwụkwọ nsọ ọ na-akọwata na ha bịarutere nso na jeriko ka ha bịaru jeriko ha wee na-apụ o wee na-apụkwa o onweghị ihe o mere na jeriko nweghị akụkọ mgbaàmà mere na jeriko o wee na-apụkwa anya na ndị na-eso ụzọ ya mgbe na-ajụ na-asị ọ bụrụ na ike jizọs apụghị ime ihe dị ukwuu na jeriko o ji wee bata na jeriko wee na-apụkwa onwe ihe akọ ọma bịaranị ma nke garanị ma nke merenị ka ị e na-anụ okwu nke chineke ka ị e na-ebi ndụ n'ụwa nke a ka ị e na-ebi ndụ kwa ụbọchị ọ dịghị ọbụna onweghị ihe chineke pụrụ ime na ndụ gị kwa ụbọchị kee ka i si anara ozi ọma nke chineke na-abịakwute gị o wee beru na jeriko onwe ihe o mere ọ na-aga ma lee anya ọtụtụ igwe mmadụ na-esokwa ya ya ha enweghị akụkọ ọbụla achọrọ ka ịmata na ọbụna jizọs na-aga a na-enwe ihe ịrịba ama na-eso enyi a na-enwe ndụ na ihe bụ ihe ngọzi na-eso jizọs ma ọ nke e mere na jeriko jeriko wee na-abụ ma akwụkwọ nsọ ebe anyị gụrụ mee ka na bland batimios nwa nke batimios nke onye kpuru isi wee were ọpọchuniti nke a na ohere nke a nke na-agata n'ụzọ ya wee na-asị ọ bụ ezie na ọ ihe ome na ma ọ ga-eme ihe na ndụ m o wee nụ na ọ bụ jizọs na-agata ka ị na-anụ okwu nke a na jizọs na-agata na a na-ekwu okwu nke jizọs gịnị ka uche gị na-abụ gịnị ka echiche obi gị na-abụ lee anya onye nke kpuru isi bụ nwa timaios ọ nọ n'okporo ụzọ wee na-ayọ ayịyọ amaghị m ụdị isi nke ikpuru amaghị m ihe bụ mkpa gị amaghị m ihe ị na-ayọ chineke amaghị m ibe nke ị nọ wee na-ayọ achọ nke ịghọta na chineke bụ onye nzọpụta bụ onye na-anụ akwa nderi bụ onye na-anụ ihe mgbu nke na-adabiga mmadụ dị iche iche n'ebe ọbụla nke ha nọ o wee na-eme ka ịmata n'oge dị ugbu a na nzọpụta gị adịgo nso na nzọpụta gị dị gị n'aka ọ bụ na ikwere ọ bụ na itinye uchu ị ga-enwe nzọpụta nke pụrụ iche n'oge dị ugbu a nwa timaios ọ bụ ka ọ na-anụ na bụ jizọs nke nne nke nazaret na-aga o wee tie mkpu n'okwu unu wee sị nwa david mere m okwu nke a na-abịara ụnụ bụ okwu nke sitere na ndị life world missionary okwu anyị na akụkọ anyị enweghị ihe ọzọ ọ bụ naanị jizọs nke nazaret ka anyị na-ekwu okwu banyere anyị akụ ya mmiri inwe ike ị na-aga n'ebe dị iche iche na-anụ okwu dị iche iche na-anụ akụkọ dị iche iche ma ndị nke na-agbasa ozi ọma ma ndị nke na-agbasa okwu nke pụrụ nke dị na ngalaba dị iche iche ma achọrọ nke mata na okwu nke a anyị na-agụ n'oge dị ugbu a bụ maka jizọs kraịst nke nazaret onye nzọpụta onye gbanwere ọnọdụ mmadụ sọsọ naanị ya ka chineke mụrụ naanị ya onye nke bịara n'obe nke kalvarị wee wusie ọbara dị oke ọnụ iji wee gbapụta mụ na gị na njọ ka anyị wee nwee ndụ ebighị ebi ka anyị ghara ịbụ ndị nke yala n'iyi na mgbe ikpeazụ n'ihi na abịcha ndụ nke ọnwụ nke ebighị ebi dị ndụ nke ebighị ebi dịkwana ị werego ndụ nke ebighị ebi oge a bụ oge a nara mmadụ nke ọma ọ bụ na ịnara ndụ nke ebighị ebi site n'ime site n'okwukwe n'ime nwa nke chineke mụrụ naanị ya bụ jizọs kraịst ị ga-abụ onye adọpụtara azọpụta onye nzọpụta na-aga n'oge dị ugbu a egbula oge ala n'azụ asụ na nganga ile anya ọ sị o wee tie mkpu n'oke unu wee na-asị mere m ebere echọgbu ebere n'aka chineke ebere ga-esi naanị aka chineke bịa o sitere na mmadụ o sitere na ọyị o sitekwanye na nne ma ọ na nna sọsọ n'aka chineke ka ebere na-esi bịa ile anya efu na nwa timaios tiri mkpu n'oke unu o wee nweta nzọpụta o wee nweta ebere achọrọ m ka ịrata n'ebe ị nọ na-anụ olu n'ogede ugbu a ka ihe chineke ebere ka o mere gị ebere ka ọ zọpụta gị n'ihi na onye nzọpụta na nso ọ gị nso n'ogodo ugbu a ebe ọ bụla ị nọ ọ ote aka ọ nọkwara nso ọ bụ na ị na-atụgharị uche n'okwu nke a ọ bụ na ikwere na okwukwe nzọpụta ga-anata ya nke ọma n'oge dị ugbu a ka ihelata isi ka isi Chineke ekwerewo m n'okwu gị abịawo m ka ị mere m ebere ị ga-anata ebere nke Chineke n'aha Jizọs achọrọ m ka ihelata isi ka ekpere Chineke onye nwe anyị na Chineke onye pụrụ ime ihe niile lee ụmụ oru gị ndị a na ndị nke gị ndị a ndị na-anụ okwu gị site n'igwe okwu nke a onye nwe ka ha kwupụtara mmehie ha mere ha ebere deba afa ha n'akwụkwọ nke ndụ ka ha bụrụ ndị nke ga-eketa oke na alaeze eluigwe gị n'aha jizọs onye nwe chineke ekele dịrị gị n'ihi na okwu gị na-ekwu si na ịchọghị ọnwụ nke onye mmehie kama ka o si n'ajọ omume ya pụta wee bụrụ onye nke na-ebi ezi ndụ na nke na-ebi ezi ihe ka ọ bụrụ onye nke ya zọpụta onyenwe chineke dee aha ndị a n'akwụkwọ nke ndụ n'aha jizọs ka ịnụrụ e okwu nke a achọrọ m ka ị nwee olileanya ka ị nwee agbamume pụrụ iche n'ihi na chineke dogo afa na akwụkwọ nke ndụ ka na-ebigo ezi ndụ nke e wetara chineke otuto na mbuli elu n'aha jizọs ka anyị na-abịa n'isi njedebe nke a okwu nke a noke ụbọchị nte a achọrọ ka anyị mata na okwu nke a na-abịara ụnụ site na Life world Radio Ministry. ọ bụ na ị chọọ ịnụta karịa ka ị na-anụ nwere ike ịkpọ n'igwe okwu nọmba 08056719493 08056719493 93 ka udo nke chineke nke udo niile dịrị gị ka ị na-erube isi n'okwu ndị a n'ihi jizọs kraịst bụ onye nwe amen